ụmụnne n'ime chineke udo nke chineke nke chasị udo ihe dịnyere ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezie nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu site n'ime ụlọ eru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si abịara unu nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ogede ugbu a n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ee na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ nke jọn oziọma dịka jọn dega dere ga-agụ amaokwu n'isi nke mbụ amaokwu nke mbụ wee ruo na nke iteghete ka anyị agụ oziọma dịka jọn dere isi nke mbụ amaokwu nke mbụ wee na nke itenaịnị sị na mbụ ka okwu ahụ dịrị okwu ahụ na chineke dịkwara okwu ahụ bụrụkwara chineke onye ahụ na chineke dere na mbụ ekere ihe niile site n'aka ya ekeghịkwa otu ihe ọbụla nke ekewuru ma ọ nọghị ya n'ime ya ka ndụ dịrị ndụ ahụ bụrụkwa ihe nke mmadụ ihe ahụ wee na-amụ n'ọchịchịrị ọchịchịrị ahụ ejideghịkwa ya otu nwoke pụtara onye zitere site n'ebe chineke nọ aha ya bụ jọn onye ahụ bịara ịgba ama ka o wee gbara ihe ahụ ama ka mmadụ niile wee site n'aka ya kwere ya onwe ya abụghị ihe ahụ kama ọ bịara ka o wee gbara ihe ahụ ama ezi ihe ahụ dịrị nke na-enye mmadụ ọbụla nke na-abịa n'ime ụwa ihe ọ nọrị ka chineke gozie okwu nke a onye anyị ngozi na mmụta pụrụ iche dịka o si wee kwesịrị ọnọdụ anyị n'aha jizọs kraịst bụ onye nwe na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu bụ jizọs ezi ihe nke ndụ jizọs ezi ihe nke ndụ na-abụ okwu isiokwu anyị n'ụbọchị nke taa anyị matara na ụwa nke anyị odugo ọgwụgwụ oge anyị nọzi n'ime na ụwa nke anyị jupụtara na ọchịchịrị ọchịchịrị nke na-ekweghị ka mmadụ na mmadụ dị n'otu ọchịchịrị nke ịkpa nsị na àjà nke igbu mmadụ ọchịchịrị nke ekweghị ekwe ọchịchịrị nke ịnụpụ isi ọchịchịrị nke ndọrọ ndọrọ ihe e na-enweghị isi na ọdụ ọtụtụrụ nke ọchịchịrị nke ịkpakọtacha ihe niile ọchịchịrị nke ekwuru ọchịchịrị nke ịgba mgba ọjọọ na ịgba mgba megide chineke na ịgba mgba megide mmadụ ibe anyị ọchịchịrị nke adịghị n'otu ọchịchịrị nke enweghị udo ọchịchịrị jupụtaziri n'ebe niile n'ihe ndị a niile ka chineke lee na mbụ n'oge nke o kere ụwa na jenesis o wee sị ka ihe wee dị ihe wee dị na mbụrị olezie ka o kechaziri ụwa n'ihe niile ọchịchịrị nke ụdị ọzọ wee pụtazie o wee n'ihi na chineke bụ chineke ọkarị mmadụ na amamihe na uche wee nye anyị dị ọkpara nke ọmụ naanị ya bụ jizọs kraịst ka o wee bịa n'ụwa bụrụ ihe ile anyị fụ n'ebe anyị gụpụtara na-egosi anyị na-ekwupụta na ezi ihe ahụ dịrị nke na-enye mmadụ ọbụla nke na-abịa n'ime ụwa ihe onye ọbụla nke kere eke ma onye ọbụla nke amụpụtara n'ime ụwa nọ n'ọchịchịrị onye ọbụla na-agagharịzi n'ụzọ nke aka ya n'ime ọchịchịrị na-asọ ngọngọ n'ime ọchịchịrị na-ada na-ebili n'ime ọchịchịrị ma chineke anyị achọghị etu a o wee zipụte dị jọn onye nke baptizim ka o wee bịa dị idoziri ụzọ ịgba ama dịka onye ozi mgbe ọ bịakwara n'ihi na o kwuru eziokwu kpee ikpe ziri ezi na-eme dịka sinike si wee chọọ ndị ụwa wee ṅụrịa wee chi na na ọnyanwa bụ onye ha na-ele anya dịka onye nzọpụta maka gịnị maka ezi omume na eziokwu nke ọ na-ekwu ma o kwuru sị na ọ bụghị nyanwa bụ ihe ahụ na ya bịara ịgbara ihe ahụ ama na-abịara ka edozi ụzọ ya dịka chineke si wezie ozi ọtụtụ ndị mmadụ nọzi n'ụwa nke anyị ndị nke na-agbasa ozi ọma ma ndị nke na-eme na ha na-eje ozi mana ha anaghị ekwupụta kraịst dịka ihe ahụ ha anaghị agba dị ka ndị ediri ozi n'ihi na onye ediri ozi bụ onye ozi onye aka akaghị onye dịrị ozi agaghị eji ịṅụ ozi ga-eji ezie mmadụ ozi ijezie emezie ka ọgwụ abụzi onye dịnyere onwe ya ozi ihe a bụ ihe ụfọdụ ndị nzukọ dị iche iche na-emezi ha dị egosipụta na ha bụ ndị ozi kraịst kama ha na-egosizi na ha bụ ndị nke pụtara n'ụzọ aka ha ihe ndị a dị mma ile anya fụ ka jọn si wee bụ mgbe ya e bịara ụfọdụ e bịara ife ofe ụfọdụ bịara mkpọ isi ala n'ọnya bụ onye ozi ọsị mba na ya nwa bụ onye ozi na o nwere onye nke ka ji bịa na onye nke ya na-apụghị isekpute ala wee tọpụ agbụ ụkwụ nke oyi n'ọkpa o wee sị na ya nwa abụghị ihe ahụ ihe ahụ ka na-abịa ma ihe ahụ bụ kraịst ọ gwara ha sị na ihe ahụ bụ kraịst dị mgbe ndị ụmụazụ ya jụrụ ya o wee rụrụ ha kasị ha ha lekwa ihe nke ụwa ha lekwa nwa atụrụ nke chineke onye bịara ikpochapụ mmehie nke ụwa n'ihi na kraịst bụ ezi ihe nke ndụ ọ bụ na ịnweghị kraịst ịnweghị ndụ ịnweghị kraịst ị nọ n'ọchịchịrị ịnweghị kraịst ị ka nọ na mmehie gị inweghị kraịst ị ka nọ n'ihe ịhụju anya ọ bụ na ịnweghị kraịst ịnyanya na ekwensu na ndị ọrụ ya ka ya na-agwọta gị ma ọ bụ na ị kraịst dị ka onye nwe gị na nzọpụta gị efu na ị nwere ikikere dị egwu iji wee bụ nwa nke chineke iji wee na-eti iwu ọ na-abịa na mmezu iji wee na-ekpe ekpere ya bụrụ ihe nke a na-aza efu amara nke pụrụ iche efu ike nke pụrụ iche nke na-esite n'ime nke mmụọ nsọ n'ihi na ndị nke nwere kraịst ndị aha ka a na-akpọ ụmụ chineke ndị aha kwana ka mmụọ nsọ na-edu ọpụ na mbata na ịga ozi ma ọ na n'ọlụ nke chineke kere ha ị gaghị anọ n'ọchịchịrị wee chọọ ịchụpụ ọchịchịrị ụfọdụ ndị mmadụ nọzi ụfọdụ ndị ozi ndị kpọrọ onwe ha ndị ozi nke ha nọ n'ime ọchịchịrị na-achọ ịchụpụ ọchịchịrị ọ gaghị omeni n'ihi na kraịst gwuru si na alaeze nke ọchịchịrị apụghị imegide alaeze nke ọchịchịrị sọsọ ihe bụ ihe ga-ebilite ọchịchịrị e wee gbalịga sọsọ ihe bụ ihe ga-ebilite nwuo njanja bụrụ ihe ripịara eripịa sọsọ ihe ihe nke kraịst bụ ihe ga-ebilite nwuo efu na ndị nọ na mkpagbu na ndị ekere agbụ jụrụ njọ dị iche iche enwe nzọpụta nwere onwe ha n'ihi n'ime ihe a ebe ahụ ka eziokwu dị n'ihe nke kraịst ebe ahụ ka nzọpụta dị n'ihe nke kraịst ebe ahụ ka mbuli elu dị ọ dị ihe kọrọ gịnị ị ka nọ n'ọchịchịrị pụta nwanne m nwoke nwanne m jizọs na-akpọ gị n'oge dị ugbu a pụta na ọchịchịrị nke ị nọ ọchịchịrị nke enweghị ego ọchịchịrị nke amụghị nwa ọchịchịrị nke nke nke nke nyanya na nke mbibi gbabata n'ime kraịst ị ga-enwe mgbapụta pụrụ iche ị ga-enwe nzọpụta pụrụ iche ị ga-enwe mbuli elu pụrụ iche ị ga-afụ ihe nke na enwunye ọchịchịrị apụghịkwa igbochi ya wulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a si chineke na ịchọrọ ezi ihe nke ndụ a na ịchọrọ ezi ihe nke kraịst na-enye ka o meghee anya isi obi gị ka ịfụ kraịst ka ịfụ nzọpụta ka ịfụ mbuli elu ka ịfụ nnwere onwe ka ịfụ ihe nketa nke na-esi n'aka jehova were abịa welata isi n'ebe ọ bụla nọ n'oge dị a kwupụtara mmehie gị nabata kraịst dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ mgbanwe pụrụ iche ị ga-etegharị egwu ọnwụ na aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye nwanyị na chineke m lee ndị ọrụ gị ndị a ndị hulatara isi ndị nabatara okwu gị n'obi umeala gbagara ha mmehie ha kagbuo afa ha akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke nwere nketa ndị nke ya ahụ ihe ndị nke ya fụ mgbapụta pụrụ iche dị ka isi wee kwe na nkwa n'aha aha jizọs kraịst bụ onye nwanyị anyị eme gị onye mere nke a mata na okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry unu nwee ama onye isi onwenye na okwu maọbụ ajụjụ ọbụla unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa maọbụkwana 081 329 00111 ka udo nke chineke nke kachasị udo niile na ngozi awụkwasị ụnụ dịka osi kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen